ndewo ụmụ akwụkwọ aka m maazị okoronkwo jackson jonathan unu chetakwa na ihe ọmụmụ nke anyị ka na-eme bụkwa maka ndị praịmarị 1 anyị apụbekwa gị na praịmarị 1 ọ bụ anyị mụtacha ihe niile anyị kwesịrị ịmụta na klaasị a ka anyị ga-asị ehe anyị alọtala mana unu chetakwa na ihe a bụ asụsụ igbo achọrọ m ka unu mara na asụsụ igbo mara mma nke ukwuu nke bụ na nwaafọ igbo ọbụla kwesịrị ịmata ya bụ asụsụ ma na-asụkwa ya nke ọma ọ bụ ya mere na mbido ihe ọmụmụ anyị anyị lebara anya na mkpụrụ edemede na mkpụrụ edemede na nke a ka m nọ kọwara unu na mkpụrụ edemede bụ ihe eji asụ ma na-edekwa asụsụ ọbụla mkpụrụ edemede bụ ihe eji asụ ma na-edekwa asụsụ ọbụla maka ọ bụrụ na ị ihe ka esi ede maọbụ ka esi agụ mkpụrụ edemede asụsụ o nweghị ike ị ga-esi mụta ya ya bụ asụsụ ọ bụ ya mere tupu ịmụta asụsụ bekee ebu ụzọ kụziere gị a d nke bụ the letters of the english alphabet unu chetakwa na agwara m unu na mkpụrụ edemede asụsụ bekee dị iri abụọ na isii nke na tupu anyị ekwuwa gbasara mkpụrụ edemede Igbo anyị gụpụtara ha n'otu aka ahụ ka m nọgwakwa unu na mkpụrụ edemede asụsụ Igbo dị iri atọ na isii nke m nọkwa n'otu aka gụpụtakwara unu ma kpọpụtakwara unu ya maka na mkpụrụ edemede ndị a na-akpọ na-afịa ụmụ akwụkwọ arụ ịkpọpụta nke a mere o ji na-ahịa ha arụ idekwa asụsụ Igbo anọkwa m na oge ihe ọmụmụ ahụ gwa unu na-ekewara mkpụrụ edemede ụzọ abụọ ya bụ mgbochi ume na ụda ume otu ahụ esi kewaa ya n'asụsụ bekee vowel and consonant asịkwa m unu na ụdị ume ka akpọrọ n'olu bekee vowels ebe ọ bụ na mgbochi ume ka akpọrọ n'olu bekee consonants unu chetakwa na isi na ume bụ mkpụrụ okwu abụọ ewekọtara ọnụ dịka ofu mkpụrụ okwu na nkọwa anyị sị na ụda ume ka a tụgharịrị dịka ụda sound ume breath na ntụgharị ụda ume sound of breath anyị jiri nke a kọwaa sị na ume bụ mkpụrụ edemede ndị ahụ ọ na-abụ ị na-akpọpụta ha ikuku a na-aga serere werere ị na-akpọpụta ha enweghị ihe ọbụla na-adachi ụzọ na mkpọpụta ha ọ bụ ha na-enye mkpụrụ okwu ụda ọ na-enwe anyị sị na ume ndị a dị asatọ na mkpụrụ edemede ndị gụnyere a e i e, o ọ u nakwa ọ ka m depụta ya ma ọ bụrụ na unu echefuola ya anyị a e i unu chetakwa na ihe anyị na-ede bụ na ndị nnukwu ya aga m ede ndị obere ya n'akụkụ ya ka o nwee ike doo unu anya nke ọma ka ọ ghara ịwụ unu hụ ndị obere ya ọ gbanwe unu anya a A E A A O O O O U U O O ihe ndị a bụ ụda ume igbo enwere aịsị na ọ dị asatọ ma ọ bụrụ na iwepụ ụdị ime igbo asatọ na mkpụrụ edemede ndị ọzọ niile fọdụziri ka a kpọrọ mgbochi ume mgbochi ume a bụ isiokwu anyị chọrọ ịmụ n'ụbọchị taa mgbochi ume bụ isiokwu anyị ka anyị anya na mgbochi ume igbo enwere otu anyị si kọwaa udume ka anyị ga-esi kọwaa mgbochi ume ihe mbụ m ka unu mata bụ na mgbochi ume bụkwa ofu mkpụrụ okwu ewekọtara mkpụrụ okwu abụọ wee mebe ya bụ mgbochi nakwa ume mgbochi nakwa ume mgbochi ka a tụgharịrị dịka obstruction ume ka a tụgharịkwara dịka breath ewekọta ha na-abụọ ọnụ anyị enweta mgbochi ume nke pụtara obstruction of breath unu matakwa na ụdị ume bụ sound of breath mana nke a bụ obstruction ya bụ ọdachi ihe na-anaghị ekwe ka ihe ọzọ gafere ọ bụ ya bụ mgbochi ume nke a ka anyị ga-agbado ụkwụ kọwaa na mgbochi ume bụ mkpụrụ edemede ndị ahụ ọ na-abụ a na-akpọpụta ha ikuku anaghị aga serere werere ya bụ ikuku na-enwe mgbochi ikuku na-enwe ọdachi ikuku anaghị enwe ohere ịgafe ọbịa mere eji akpọ ha mgbochi ume unu chetakwa na anyị sị na ọ bụrụ na ewepụ ụdị ume asatọ na ndị ọzọ fọrọ bụ mgbochi ume nke a pụtara ọ bụrụ na mkpụrụ edemede dị iri atọ na isii mgbochi ume ga-adịzi iri abụọ na asatọ ma ọ bụrụ na ewepụ ụda ume asatọ maka ọ bụrụ na ịgbakọ asatọ nakwa iri abụọ na asatọ onye gị iri atọ na isii ugbu a anyị ga-eleba anya na mkpụrụ edemede mgbochi ume e n'asụsụ Igbo ha gụnyere be chi dị fe ge be re A J K P Q L M N Ng Ng Ng na ndị obere ya ị ga-enweta ihe dị otu a nye nye nwee nye pe re se she T V W nye Z ngwa ka anyị gụọ ya ka mara ma ozukwara ezu ka anyị gụọ ya ka anyị mara ma ozukwara ezu otu abụọ atọ anọ ise isii asaa asatọ itoolu iri iri na otu iri na abụọ iri na atọ iri na anọ iri na ise iri na isii iri na asaa iri na asatọ iri na itoolu iri abụọ iri abụọ na otu iri abụọ na atọ na abụọ iri abụọ na otu iri abụọ na abụọ iri abụọ na atọ iri abụọ na anọ iri abụọ na ise iri abụọ na isii iri abụọ na asaa iri abụọ na asatọ ya bụ 28 nke pụtara na o zuru ezu ihe ndị a niile bụ mkpụrụ edemede mgbochi ume igbo enwere mana ihe ọzọ m chọkwara ka unu mata bụ na ya ile anya na mkpụrụ edemede ndị a unu ga-ahụ na o nwere ndị gbara abụọ kedụzi ihe mere ndị a ji gbaa abụọ maka gịnị aga m agwa unu dịka isis wee kwuo na ekewara mkpụrụ edemede ụzọ abụọ mgbochi ume ka ekewara ụzọ abụọ ekewara ya ụzọ abụọ ọ mere iji hụ ndị gbara naanị ofu hụkwa ndị gbara abụọ ndị a gbara abụọ ka akpọrọ mgbochi ume mkpị ndị a abụọ ka a mgbochi ume mkpị ihe mere eji kpọọ ha mgbochi ume mkpị bụ maka na ewetara mgbochi ume dị iche iche mekọta ha ọnụ ka ha wee nye anyị mgbochi ume gbara abụọ maka odide na ọsụsụ asụsụ Igbo ka anyị depụta ndị a gbara abụọ anyị nwere chi anyị nwere gbe anyị nwekwaziri ghe nwee gwee anyị nwekwara kpe kwe o nwere ọzọ ee o ọzọ lekwe ya ebe a nwee nye ọ gwụchala mba ọ unu lezie anya nke ọma unu ga-ahụ na ọ fụrụ ụfụ ya bụ shi unu afụgo ka anyị gụọ ya ka anyị mara ole ha dị otu abụọ atọ anọ ise isii asaa asatọ itoolu ya bụ mgbochi ume mkpị dị itoolu n'asụsụ Igbo ebekwezi ndị nke ọzọ ka a kpọrọ mgbochi ume nge mgbochi ume nge maka na ha mere gịnị ha ha gbara naanị ofu ọ bụrụ na iwepụ mgbochi ume mkpị itoolu na iri abụọ na asatọ ọ ga-afọdụ ole ọ ga-afọdụ iri na itoolu iri na itoolu ya bụ 19 nke a pụtara na mgbochi ume mkpị dị itoolu ebe mgbochi ume nge ka o doro unu anya ebe a ka anyị ga-atụdebe ya n'ụbọchị nke taa amaara m na unu mụtara ihe nke ukwuu amakwara m na unu amụtago gbasara mgbochi ume mkpụrụ edemede asụsụ Igbo ka ọ dị na ụbọchị ọzọ anyị zụkọtara ndewonu